a na-ekwu na nkịtị nwee ike vitus mba alụsị alias ike one of Austria ebu provost anyị nọ onye ọma si na n'Imo steeti wee bịa agbata obi onye bụ nwanne ya Maxwell ohakwe Ikemba one of Austria, the traditional prime minister, onye ọmasịama eke Inyisi e ike duru local government, n'Imo steeti ebu petro na anyị nọ anyị wee na-eke na odozi ngozi Linda ohakwe n'ọma Chief Godwin Agbaronye Ọkaome one of Austria ebu patron anyị Igbo National Union Austria onye ọmasị ụmụ okoko egbe Imo ike n'Imo steeti Able Director, Yellow Man and African Brothers Band Oliver Igwe Ogweneke n'ụlọ anyị ga-edinu ịbụ National Union Ọsịa onye biri ibe nye biri ezigbo omume ndị chukwu gọziri agọzi igbo national union bụ nọmba 1 maka na ọ ndị igbo ka anyị na-achọ anyị ga-ebi jide ife n'aka n'ụwa n'aka anyị ga-ebi n'aka anyị ga-ebi jide ife n'aka ụmụ ụmụnne anyị Union Austria

Patamechi Managing Director Sir Joe Motos Ebu Petron anyị nọ Igbo National Union Austria Chief Innocent Onyem Uche Emegbele Oshaya one of Austria, Ebu Petron, Igbo National Union anyị onye ọma bịala ụwa mmeghelụ mmeghelụ chibi nọ manajan director ịnọkpa motos onye ọma si awọ mma mma n'Imo steeti wee bi ya A wee na-eche na odozi aka ya nọ lọlụpamina agata emegwele odozi akụ dị ya mgba ọgụ ụnọ debekwe 1 wan ọbọrụ ukwu ebula divaisa igbo national union ọstria managing director ụba Motos Limited. Kelvin Ezala Agụji Egbe 1 of Austria ebu petron anyị nọ onye ọmasị agbaja na ehime mba nọ lokal gọọmenti Imo steeti wee bịa anyị wee na-eke na odozi akụ ya nọ lọlọ Chike Ezala odozi akụ dị ya nọ